ebube bilie n'oluo Nnamdi Kanu Nnamdi Kanu onye nwelu ndidi na-enweta ibe dị mma onye nwelu ndidi na-enweta ibe dị mma na-ekwe ka ụga agara eruele oruele agara aka na be anyị eruele eruele igbo dị ebube ibe niile igbo ji dị ebube binye ka akwado jebe Abuja na akara aka eruene ka akwado jebe Abuja ka eje gbapụta ọha ma dịga ndị igbo niile katakata dị n'ala igbo ka o mechie ewo onye isi ala bikozie onye isi ala bikozie ndị igwe niile nwere na Anambra bilie elu ka ijebe Abuja na oruene ndị igwe gabineti niile nwere na Anambra ana Igbo niile bilie ka ejebe Abuja na akara aka eruene ndị ọrụ oyibo igbo ji dị ebube se n'elu ka ejebe Abuja na tọzụde akara erubekwana bilie ka eji ebe abụja jee gbapụta ọhamadike ndị igbo niile kadike fụtakwa kadike fụtakwa aha gara aka eruene agbapụta ọhamadike ndị igbo niile aha gara aka erue ka ndị e ebe abụja gbapụta ọhamadike ndị igbo niile n'ọkwa igwe dike n'ọkwa igwe ike bike oruene n'ọkwa igwe ike! igwe ike! Abuja erukwana eje ebe Abuja tozụta erukwana na na oruena ndị Igbo niile ndị ọrụ na-ekwu n'okwu ndị ọrụ na-ekwu n'okwu ndị ọnụ na-ekwu n'okwu ndị lọya ndị ọnụ na-ekwu n'okwu ndị igwe na ndị eze ndị ọrụ oyibo ana igbo niile si n'isi ka ejebe Abuja na orue ndị ọnụ na-eru n'okwu ka ejekwa na Abuja ejekpepụta Nnamdi Kanu ndị onu na-eru n'okwu mmụọ niile anyị ji biri na ana Biafra bịakwuo n'orue mmụọ Igbo niile ana Biafra bịakwuo n'orue bịakwa